ife mma bụ na ọrụ niile kwuru njọ n'isi gị ka emecha kwue mma ọrụ niile gburu ogiri asọ ka emechaa kpere ogiri racha ndị ọchị eze iwe na ọnwa n'obi mata ndị bụ ndị enyi gị mata onye bụ onye iro gị ị na-echekwa kedu ihe ga-abụ ị na-agba mbọ ọtụtụ a na-ejere gị ajọ ije mana marọ ka isi were ana n'ije ehe ọ maka gị na chi gị so kwee ka chi gị buere gị ụzọ were ya nwayọ nwayọ gbasiwe mbọ ike maka na ọ na-abụ nwata nwee chiọma ọ na-enwe iro nwata ọbụla bụ ibe ya ụzọ kpankụ nkụ asị na ọkpa na ajọ ọfịa nwata chọba nke ya ọ bụrụ ajọ mmadụ nwanne m don relent don surrender work hard be focus be consistent in anything you are doing that is good the nature ma invedicate you ọ bụrụ na ị na-azụ ahịa jisi ike n'afịa ọ bụrụ na ị na-arụ ọrụ rụsiwe ọrụ ha ike enwekwere nkọhapụ obi at times in life o nwere oge ọ na-adị ọ dị ka ụwa ajụgo gị ọrụ niile kwuru njọ ka emecha kwuo mma isi gị it's a matter of time i'm showing you ka ịfụrụ e ụwa ụwa ịfụrụ emejọra e mmadụ emegide mmadụ ekwuchọrọ mmadụ akọchọrọ mmadụ ụwa mee ka ọ dị amaka m ife na mba bụ ihe nzuzu na mba ọzọ maka na ihe ọkụkọ efu mmiri achụ dị ya mkpa ihe ị ga-amado amata n'ụwa bụ na mgbe ọbụla ị na-agba ziri ezi ị ga-emecha rie ụgwọ ọnwa ya n'ụwa ọ bụrụ na ibe gị erugo n'isi bụrụ ihe ha eru n'isi maka na onye ọ gazi naene ụwa nye nwe mba ka anyị ji nwayọọ wee na alacha efe dị ọkụ emechaa ọ ga-ajụ oyi nwanne m kee nke ị na-eme kedu ihe bụ aka ọrụ gị maka anyị nwa bụ ndị Igbo anaghị anọ nkịtị chi ọbụla foro efo mbụ unu na-eje achọ ka ọ jee chọta ife dada ezinụlọ ya ga-eri ọ ya bụ na ndị Igbo na-eme omume ka agụ nwanne m <laughs> achọrọ m ka gị aka ọrụ na ị ga-agba mbọ tupu irie maka na ọ bụ aka aja aja na-ebute mmanụ mmanụ onye rụwa na rie ịlụkwana ka irie nne na nna anyị ga-eri akụ na ụba anyị ha ga-anọrọ anyị ndụ nọkara anyị ya ma kara anyị nka anyị ga-akpata akụnụba wee nete ha anya netakwa ụmụnna anyị wee nete ngwuru anyị anya ka o wee bụrụ na ọ bụ okwu ekwuchara n'iyi ndewo nwanne m ọ nụrụ ozi a karịa ibe ya aka mbụ maazị UC asị m ọ agụba ọ ga-abara isi emesịa